Atụmatụ nke ọnụọgụ ụdị arthropod dịgasị n'etiti otu nde narị iri asaa na ise ruo nde ya yana ihe karịrị pasentị iri asatọ nke ụdị anụmanụ dị ndụ ama ama.